igbo anyị abịa taa bụ ka ụbọchị nke iri na abụọ n'ime ọnwa nọvemba anyị abịakwa isi ite ọzọ ọkwa mụ bụ igbo anyị abịa igbo klas wọld ihe abụọ abụbọ anyị eji eli ji anyị ejikwa eli osikapa onwere ihe ejiri ege eli anyị ejikwa eli peteto isite iwunye na ya jollof rice ihe ihe a bụ ọgwụ ọbara ọ na-adị mma ụmụaka libe akwụkwọ na-eli nri ọ bụrụ ihe niile igoo n'afịa ngwanụ ka ọ dụnụ na mbọsị nke taa mbọsị onye ori ga-akwa nri ka anyị jee chọọ nta wee chọọ ngaji anyị furu efu ka emesịa na anyị ya afụnụ na mgbede gbakọtabanụ na ngalaba ka emesịa binye n'aka na na ihe onyonyo anyị dị na YouTube bie n'aka na ebe na-acha mmemme unu binyekwa aka na mgbalimgba ka emesianụ ndị be anyị olugokwenụ na olili oghego n'afụgị akwụkwọ nri spinach ya na jollof rice iliche enye ụlọ atụọ gị baa ụla ya bụ unu liwe akwụkwọ nri eji akwụkwọ nri mara ndị Igbo ụgụ ụtazị ụzịza mgbọrọdị ee eh, ụgbọgịrị ee eh, kerenkerem kedu fafe ebuka anyị bụ igbo world class igbo anyị abịa chie na aka ghọrọ anyị ngwa ka ọ dị na ọzọ ka emesịanụ unu na ije na YouTube chanel anyị ati igbo anyị abịa ije binye aka n'ebe na-acha mmemme unu binyekwu ya na gịnị n'ebe ọzọ a na-akpọkwa mgbalimgba ya bụ bel ngwadalụnụ ka emesịanụ ọmụwa bụ madam cook bụrụ eh, mama biafra bụkwalị igbo anyị abịa bụkwala igbo wọld class o nwere nke m esoro na ya fancha eso ya mmadụ dị mma ndị na-etinye aka ebe niile ya bụ vasaji vasatai ka emesịanụ daalụnụ daalụnụ deme deme ọka mụrụ igbo ekene m unu ndewonu daalụnụ ka emesịa